Ndị be anyị ekene m unu. O nwere ajụjụ anyị ji wee bịa taa ana ajụjụ nke anyị ji wee bịa taa wụ onye ka nwa ọkpara Chineke wụ nyere gị and ajụjụ nke a wụ ajụjụ anyị chọ ka ịjụgodu e onwe gị maka si na mbụ wee ruo taa ọkpara Chineke Jesu Kristi wụ onye nke pụrụ iche n'ụwa nke a. gekwenụ ntị na ọ dịrị onye dị ka ya, o onye yinyere ya. Ọ ya wụ mbido wee wụkwa ndụ ebi ebi. Anyị chọọ iji ohere nke a kọwalụ gị ka ị wee mata uru marịkwa uru ọ bara gị na inwe ezigbo nghọta gbasara nwa Chineke a aha ya wụ Jesu Kristi. Nwa Chineke aha ya bụ Jesu Kristi onye nke onye nwe anyị Chineke zitere n'ụwa nke a maka ihi mụ na gị. O zitere ya n'ụwa nke a maka ihere mụ na gị n'ihi njọ mụ na gị mere njọ mụ na gị mere bụta e-, nkewa n'ebe mụ na gị na Chineke nọ mgbe onye nwe anyị kere ụwa nke a o kere ya ka nwoke na nwanyị n'ihe niile o kere bili n'udo nwee ezigbo mmekọrịta mmekọrịta nke pụrụ iche onye nwe kere ya ka anyị na ya wee dị n'ofu mana site na ihupu isi site na ajọ omume nke anyị site n'ihe na-edịrọ mma njọ mụ na gị mere ebutego nkewa ezigbo nkewa n'ebe anyị na Chineke nọ na ihe o ji wee kekee mụ na gị wụ ka anyị na ka anyị na ya nwee ezigbo mmekọrịta mana njọ anyị etiwago mmekọrịta ahụ ịhụpụ isi mụ na gị n'ebe chineke nọ etiwago mmekọ onye nwe anyị kere ka anyị na ya nwee mana gịkwa ntị onye nwe anyị dị nsọ njọ adịrọ n'ebe onye nwe anyị dị njọ adịrọ n'ebe onye nwe anyị nọ mụ na ya ekwere na chineke dị nsọ ihe o kere dị nsọ mana ajọ omume anyị ndụ njọ mụ na gị bi bịazi kewaa mụ na gị anyị enwerozi mmekọrịta ahụ chineke kere ka mụ na gị nweta mana gịkwa ntị njọ ahụ mere na anyị na chineke anọrọzi n'ofu mana gee ntị ka m gwa gị apụtara na njọ ekewago mụ na gị n'ebe onye nwe anyị nọ onye nwe anyị ka nwekwa n'obi kpọọ nwa ya nwa ya ya na ya wụ ofu ya na ya nọ n'igwe si ya bịa na ụjọ nke ụwa a akaligo ụjọ mụ na gị me anyị ya akwụ ụgwọ ya and ntị ụgwọ njọ anyị wụ ọnwụ mana nekwa etu chineke si wee fụ ụwa nke a n'anya o wee zite nwa ọkpara ya nke ọ hụrụ n'anya nye mụ na gị ka nwa ọkpara ya kwụọ ụgwọ njọ mụ na gị gekwa ntị nwa ọkpara chineke o njọ dị ya nwa ọkpara chineke enwero njọ mana ọ pụta n'ụwa nke a bụrụ njọ maka ihi mụ na gị o nwere oke ihe nwa chineke mere ọ njọ ahụ mụ na gị mere ka nwa chineke si n'igwe gbadata wee kwụọ ụgwọ nke ahụ mụ na gị nwere nwanne m nwoke nwanne m nwanyị gekwanụ ntị ka m gwa gị nke wu eziokwu eziokwu a nchọ ka ịghọta taa awụ na njọ gị njọ mụwa ekewago èbutego ezigbo nkewa n'ebe anyị na chineke nọ mana m ozi ọma ọma nke ya akọsịrị gị taa oziọma ọma ahụ̀ wụ na ọ bụrụ na ị ga-esi taàtà wepụta obi gị tinye okwukwe gị n'ọkpara nwa Chineke wụ Jesu Kristi gbagheri njọ gị were azụ gị chee azụ gị na njọ niile ịhụ njọ niile ahụ imego gee ntị ka ngwa gị ṅụọkpara Chineke ṅụọkpara Chineke ya agbagharị mụ na gị kedu ihe kpatara onye ji wee gbaghara mụ na gị bikos ọ nwụrụ ọnwụ n'ihi mụ na gị wee gaa n'ala mmụọ kunikwa ọzọ mmadụ niile nọ n'ụwa nke a ndị niile nwe nwero nke kuni mana nwakpara chineke wu jizọs kraịst jesu kristi were ndụ ya nye n'ọnwụ ọnwụ mụ na gị kama ịnwụ nwakpara chineke anwụọ n'ihi mụ na gị onye nwe anyị wu chineke ekunikwa ya n'ọnwụ wee nye anyị ndụ akwụkwọ nsọ kwuru nke asị okwukwa ya ọzọ na nekwa etu onye nwe anyị si wee fụ ụwa nke a n'anya o wee zite sọ ofu nwa onwe n'ihere mụ na gị na anyị kwere na ya tinye obi na ya anyị agara ịnwụ mana anyị ga-enwe ndụ ebighị ebi ndụ ebighị ebi kedu otu o si wee dịrị mụ na gị kee ka anyị ga-esi nweta ndụ ebighị ebi a ngwanụ ka m kọwaalụ gị ndụ ebighị ebi a ihe ọzọ akwụkwọ nsọ kwuru sị ọ bụrụ na taa na mụ na ya emepe ọnụ anyị kpọọ Chineke yọọ ya maka mgbaghara njọ anyị mere kwelikwa n'obi anyị na nwa chineke wụ onye nzọpụta anyị gee ntị ka ngwa gị akwụkwọ nsọ si na anyị ga-enwe ndụ ebi ebi adaọmakwa iyiri ndụ ebi ebi a ka nwa ọkpara chukwu ji wee bịa nwanne m nwoke nwanne m nwaanyị ị nwekwanụ ndụ ebi ebi ị ayọkwa na onye nwe anyị jesu kristi ka ọ bata na ndụ gị taa wee nye gị ndụ ebi ebi ndụ ebi ebi a wụ ihe ga-edozi nsogbu ahụ nsogbu ahụ ekwensu tinye n'ebe mụ na gị na chineke nọ ka ị na-anụ ọnụ m nke tata ana m ayọ gị kwere ka nwa kpara chineke bata na ndụ gị ka ị wee nwee ndụ ebi ebi Onyenwe anyị gọzie unu.